family tire ìlú Ifẹ̀ so ayélujáfúrúwò life insurance for every member of the cabinet and the leader team ìbọn kànga ẹnì sì lọ insurance gbọ́dọ̀ ọ̀dà ọ̀dà yàgbọ́ yàgbọ́

my melonkin anyị kwuru na anyị enye ndị Lagos branch 200,000 onye kabinet Thank you.

chairman committee for this fundraiser ndị ọnụkọ ọnụkwu nwere niile n'ebe a ka ndị ikwu na m ndị mgbede na-akarịsịnụ ebe anyị ụmụ nwaanyị ekene m unu ụlọ onye nwere ihe m nwere na-atụ ụtọ iri nnu ọ sị ka nye na ofe mana ya nọrọ ebe a bụ ọnwụ ọ bụrụkwa ọnwụ nke direct na-ezigbo ọkwa nwoke to popular actor. Not that kind of friend. It's fine. God bless you. So, Kọ̀tún agúnà abúlé náà yá ká nà ẹ bá especially ẹbí ìgbé bá alágúnà tà bẹ́bí nà tà ẹbí ẹbẹ̀ hàn. Ọ̀pọ̀ ní ẹ̀rọ. Ẹ̀yin náà wọ́n sọ ọ̀pọ̀lọ̀ ọ̀pọ̀lọ̀ kẹ̀kẹ́ dẹ̀. Ẹ̀jù. Ọ̀wá sí Nàìjíríà yẹ di hundred thousand. gụ a na-azụọla ya na ọbụla mana ya bụ onye mmụọ ejiri ọnụ etinye azụ n'obe ogbuna ya mụsịrị ọ gbarịba ya na omume bụ abalị were ekele unu na ọkpọgokwe n'oge m nakọtara wee gbadakwana ndịda gbada na ndịda be anyị na ndị dụkwa aka n'ọnụ ekesị eke na mkpuke mama aburo detụla ezigbo ụmụ agha n'ara ya na wute prejudice to lọnch na ndị kabinet mere mụkọ maịkụ dai nọbanịla tụlee nwere ka mgbu ma nna m bụ onye mgbago ikwu na nna m dị na mụkwa yugu nam de nam bɛtɛ yugu nam na o de nam agɔm aro ni na ra ɔba dɔn n'o ko kan na ɔba dɔn kan na ɔba bɛ ko ne mɛ. ɔba dɔn ko kan na ɔba bɛ ko bi wɛlɛ pawa ɔba dɔn ko kan na. sɛma na yiri yɛ n ma yɛ bɛ ko. Okay. You can't prejudice to 200,000 in the cabinet. na onye ji ime ojii bụ onye na-akpụ ikpe abụna ụgwọ n'iwu n'ọkwa na ọ na-adịkwa mmasị ọ na-adị m ọsịsọ onye na-agwọ mma ọfọlọnyẹ ọyáwó ọfọlọnyẹ òwúdí ọbẹjì ẹnyẹ tìmú kwanu bàbá náà bá màkà ọmọ ọkọ ẹ lọyẹ kó wọn nà bí chief organizer ọta gánà bẹẹ mẹ ọlọ gánà bẹẹ bẹẹ wọn ti dẹ yẹ lẹfọn rẹ tààzàn chairman ọyọ mi ọjọ́ gbogbo ọjọ́ gbogbo ìgbà wọlé pọ̀ mboya alema mboya kanabulu mboya kanabulu ibà gbàgbé pé ibà mi suppose yìí náà na ọbụrụ na anyị ndị aka ibà aga n'ihu ọ ga the very big legacy. Ada nna ka iwe ana m ekele ndị niile dị n'Erigbo enwere m edis lọnchị nwere mọch kwụsị maka na igwe anyị kwụ ọtọ ndị enyi na ọdụ ọtọ ọtọ cash so na ọrụ na-anya mma ụgbọelu Your Majesty, Igwe ibẹ̀ ibẹ̀ ibẹ̀ ibẹ̀ ayẹsi otendo ọkè bìjàmà mú ọ̀rẹ́ kẹlẹ́ mu nù mú ọ̀rẹ́ kẹlẹ́ mu nù mú abidjan sọ fún wa oṣù ní di fifty thousand asọpọtì bá nà ẹmẹ ẹmẹ Uh, praise God. Hallelujah. Our Lord is good. Obi obi open ọcha. Ebe anọ m na ọgba on behalf of my brother Chief Edgar Ekwefe. I'm his senior brother. My brother may travel to Canada. Ịma na ịma ọgwụ na Canada. Olùkúrú na ya. Praise God. Hallelujah. Ìbòdì lóbi and my brother Hector to three hundred thousand. three hundred this is the check. Then I give him one fifty. No, my friend. Press on. Thank you, Wave, 300,000. Check. Uh, people,

wani invitation wɔ gani yɛ tumekara ana invitation nyɛ ka ɔde sele ma ma ɔyɛ abɛ ma ɔno abɛ ro so di awo si an anyɔrɔ bɛ invitation mu agbala na seba bia wani nnu bia no gba ote ndo yɛ nyɛrɛ bɛ dum na abɔ mu nu bia so i'm happy na mmadụ na abụ n'ime ya na ọnụ ọma taa gị mgbe ya ka na-emu ọnwa ndị nwere ahụ ya ji ee mgbe ya ka na-emu charge you up another. Uh, okay, don't worry. Members of Royal Cabinet. Young way, they can move on. No, you can't come move on. Right, I'm not going to get one. Kuruma, kuruma, mama. Mama, na, ibo ako na pasang buhay na rin mama. Ilan ka na buhay, ibo ba sila ko baka nila ka niyo? Mboy, ibo na to. Buya. Buya na ibo, buya. bóyá ní mbẹ̀rẹ̀ mbóyá náà sì mbóyá ó ìgbòlò ó ìgbòlò ọ̀ ní mo máa bá àná náà kí ìgbè kúrò ọ̀tọ̀ ó ti wá kó kúrò jẹ bí kò ní àyẹ̀kọ́ máa ní lọ́nu ọ̀bọ̀ òfófó égbòlò wọn n'aka ẹ̀hẹ́ ní ẹgbẹ́ bẹ́lẹ̀ wọn tó bọ́ ọ̀bùn náà ní ètí ẹni mú ẹgbẹ́ bẹ́lẹ̀ màkà égbòlò àti ní ẹ̀yẹ́ n'aka égbòlò náà ọ yà àná ẹ̀ẹ́n kú égbòlò gbòògùn àmbẹ̀rẹ̀ àpò wọn àwọn ọmọ ìlú kàá ẹ̀wọ̀ ya lo suku wani baya wani sini osu kisi wọn a bọ nnukwu ego nnukwu isi mana mme ọ nwere nnukwu odu wee ndịra dịka igwe pụlịa mgbe ahụ na ọ ya na-abụrụ m ebe ahụ ka anyị na-ebizi ya ebuo m n'obi n'ike nke nwanne echukwu m ndọ bịa ugo m nwere nna gị ka anyị ebuge 1000 blocks na that land. Ana kuma aga on Monday. Don't